Commander Okere Overlord Chief ọ nọ n'ọgbọrọ eme aka. At least I'm sure it's over 80 years or 85. Igbo onye ọbụla na-ebe ọmụmụ Igbo kere bụ ihe ọma ụkwụ ahụ eji a na-etete ego ike. Ya biko bịa nọ ọgbọbịa bụ papa ya ego. Onye ọbụla bụ onye alụ kwụsị n'ebe a. Ị mara mmadụ Igbo kere bụ ihe ọma ma sie ike gara gara. ka na-emegharịkwa arụ etu a biko bịa kpọọ papa anyị ego n'ọgbọ bịa jere arụ ngozi okenye mgbe ọbịa m si egburugo ụzọ nna anyị ụmụ gị na-abịakwa ehe. Yes, to be an elder is not an easy job. And an elder, Kakupano na demonstrates na to, to an appreciation. kedu ndị a lechara kanopi ene n'anya ọ bụrụkwa fim ka papa na art papa ya etiekwa ụtaba na mkpa ụtabịa nche e, na papa ka na-aya moto eje enugwu eje new market banyewe banyewe banyewe banye no banyere ya tishe ọnụlụbanye okwute okwute oke uwe ote ọjị ọkpara ilo wee na-akpọ na-akpọpụ ndị arụ kwụsị n'ụtụtụ ekpere e, e, na-akpọ ha na-ezu na-akpọpụ ha n'abalị ọkụ chinere zọrọ ụgbọ ọka ịfọ na nna anyị nọ n'ọgbọ ekpere oyibo chinere bụ ụka chukwuta n'otu ọ ga-egote ụka bụ ọya na-akụ n'ụtụtụ niile chukwudowekwa ndị arụ kwụsị chukwudowekwa ndị arụ kwụsị chukwudowekwa ndị arụ kwụsị ọya na-atụ ụta ọya na-atụ uzu ọya na-atụ otu ọya na-awapụrụ anyị ọjị.